AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị unu abịala ee ama m na anyị abịala kpọkọta ndị ụlọ na ndị ikwu na ibe ka anyị wee mụrụ na ụkwụ nke jizọs gbasara otu anyị ga-esi doo ntutu isi anyị ka ọ bụrụ ihe dị mma na-enye aha nsọ chineke otito mara na ahụ anyị bụ ụlọ nsọ nke chineke ahụ anyị mana ntutu isi anyị ihe niile bụ ụlọ nsọ nke chineke n'ụbọchị taa anyị chọrọ ileba anya na ọrụ dị ike nke anyị ga na-arụ na-abụghị ọrụ nke aka anyị ma ọ bụ anyị ma ọrụ nke uche anyị na-arụ anyị na-aghọta n'ime ụwa anyị nọ n'ime ya na ọrụ dị ike anyị na-enye onwe anyị nsogbu nke dị iche iche anyị mee nke a anyị eme nke a anyị eme nke a ka anyị wee weta ihe ụmụ anyị ga-eri ma na-echekwutara anyị n'ụbọchị taa n'ime ihe niile a anyị na-arụ n'ụbọchị niile ọ bụrụ na uche anyị arụọ ọrụ karịa nke o kwesịrị ọ ga-enye ntutu isi anyị nsogbu na itolite ma na-arịọ gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa na-eche ihe dị mma na-enye onwe anyị obiọma na-agụ akwụkwọ nsọ nke Chineke na-agụ abụ nke ga na-etoji a ka o wee ike na-akpọda mmụọ anyị ka obi na-adị anyị mma ụbọchị niile nke ndụ anyị ọ ga-enyere anyị aka ka ntutu isi anyị wee na-etolite mana onye na-eche oke echiche oke echiche adịghị mma na ndụ anyị oke echiche na-eme ka ntutu isi nke nọ anyị n'isi ghara ito dịka otu Chineke ji chọọ ya mara mgbe anyị bidoro n'ụbọchị taa echekụtara m anyị na arụ anyị bụ ụlọ nsọ nke Kraịst mana ntutu isi anyị ka anyị gbalịa na-eme ihe ga na-atọ Chineke ụtọ mana ihe anyị na-eche ya bụrụ ihe ga na-enye aha nsọ Chineke otito amen imeela onye ọma na-ege ntị ezi enyi m echi echi anyị ga-eleba anya na ụdị isi dị iche iche nke anyị nwere ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ gị ma wuliekwa mmụọ m ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 detara na anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at siapa the Thank Seventh Day Adventist Church Choir ọvọma masa unu emeela na abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ nke ugbo abụọ nke ga-ewuli mmụọ anyị ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224

na ya ya nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa ka onye nwe m nọnyere gị ka udo nke chineke chi ya n'ezinụlọ gị ka ngọzi ya bụrụ nke gị ka ọ na-edu gị n'ụzọ gị niile ụbọchị niile nke na-adị ndụ anyị abịala ọzọ na ohere ọma nke a nke anyị ga-eji wee leba anya na ihe edere na akwụkwọ nsọ isiokwu nke m chọrọ ka anyị tụgharịa n'ụbọchị taa bụ nke na-asị mbilite n'ọnwụ pụrụ iche nke ndị ajọọ omume mbilite n'ọnwụ pụrụ iche nke ndị ajọọ omume nke a na-egosi anyị na a ga-enwe mbilite n'ọnwụ mgbe kraịst ga-abịa na ndị ajọ omume ga-ebili n'ọnwụ anyị na-ewere ihe ọgụgụ anyị site n'akwụkwọ mkpughe isi mbụ amaokwu nke asaa ọ sị lee ọ na-abịa ya na igwe ojii anya niile ọbụla ga-ahụzukwa ya ndị ahụ ga-ahụkwa ya bụ ndị mara ya ube ebo niile nke ụwa ga-etikwara ya aka n'obi ee amem nke a bụ akwụkwọ nsọ mkpughe isi mbụ amaokwu nke asaa emere m ka anyị mata na mbido nke ntụgharị uche anyị n'izu a sị na ọ dị ndị ha na Chineke na-akparịta ụka ọ bụ ihe otu onye n'ime ha bụ nwaanyị amụma na-akpọ elinji White hụrụ nke Chineke gosiworo ya n'ụbọchị ikpe nke na-abịa abịa nke na-echere ma gị onwe gị ma mụọ onwe m bụkwa ihe a na-akọrọ anyị maọ bụ ihe a na-ewepụtara anyị n'ụbọchị taa ka anyị site na ya wee mụọ ihe ndị ahụ ndị mara ya ube bụ Jizọs Kraịst ndị ahụ ndị kwara ya emo ma mee ya ihe ọchị ma mee ya ihe ihere na nhụjuanya nke ọnwụ na ndị ahụ ndị megidere eziokwu nke Chineke na onye ọ bụla nke na-atụ egwu Chineke ndị ahụ bụ ndị ahụ woro ka ha biliri dị ka emere ka anyị ghọta n'ụbọchị taa ma hụ ka Kraịst na-abịa n'ike na oke ebube ya ma hụkwa ugwu nke a na-akwanyere ndị ahụ bụ ndị dị umeala n'obi bụ ndị rubere kraịst isi mgbe a na-ekpe ya ikpe emere ka ahụ na kayafas weliri aka nri ya elu ma gbachie iru ya ma si jizọs eji m aha chineke na-arịọ gị ọ bụrụ na ị bụ kraịst ọkpara chineke mee ka anyị mara n'ezie ntị niile ghere oghe ma na-egekwa ntị anya niile lekwasịrị jizọs ka ọ na-aza otu a gị onwe gị kwuru ma mgbe ọ na-azụ otu a ya dị ka ihe nke eluigwe chara n'iru ya nke ike gwụsịworo ka ọ na-asị n'ezie asị m unu mgbe nke a gasịrị ka ị ga-ahụ nwa nke mmadụ ka ọ na-anọkwasị n'aka nri nke oche eze ya ka ọ na-abịa na mbara eluigwe emem ma n'otu ntabi anya ihe kraịst ji bụrụ chi gosiri na arụ ya mgbe ahụ onye isi nchụàja mara jijiji ka jizọs na-ele ya anya ya dị ya ka a na ọ na-eguzo na iru onye ikpe nke kachasị onye ikpe niile elu onye na-ahụzu ihe niile ka ọ na-enyocha obi ya na-ahụzu ihe nzuzo niile mgbe nke a gasịrị onye isi nchụàja dọwara uwe mwụda ya ma rịọ ka a maa ya ikpe na ikwulu jehova gịnị bụ ọgbụgba ama ọzọ a chọrọ ya sị ha lee unu anụwo nkwulu nke o kwuluru Chineke gịnị ka unu chere ha niile wee maa ya ikpe otu a ka ndị ọchịchị nke Juu si nwee mkpebi mkpebi ha ka edeworo n'akwụkwọ ahụ nke Jọn hụrụ n'aka onye ahụ nke nọkwa na oche eze akwụkwọ nke ọdịghị mmadụ ọbụla pụrụ imeghe ya mkpebi a nke ha kpebiworo megide nwa Chineke ga-eguzogide ha niile n'ụbọchị ahụ mgbe ọdụm nke ebo Juda ga-ekpughe akwụkwọ ahụ lee anya gị nwanne m nwoke nwanne m nwaanyị na ọbịbịa abụọ nke Jizọs ndị ahụ dum ndị mere ya ihe ihere ga-ahụ ya dịka eze nke eluigwe mgbe ahụ ka ndị okenye na ndị ịchị isi niile ga-echeta ihe mere mgbe ha kpere ya ikpe ihe niile nke mere mgbe ahụ ka ha ga-ahụ dịka a na-eji mkpịsị nke na-acha ọkụ wee dee ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa amaara m na anyị pụrụ ịsị na ọ bụ ndị Juu bụ ndị kpere jizọs kraịst ikpe ma maa ya ikpe ọnwụ amaghị m ma mụ na gị n'ụbọchị taa ma ọ dị ụzọ anyị na-esi ama jizọs kraịst ikpe ọnwụ amaghị m mụ na gị n'ụbọchị taa ma ọ dị otu anyị ga-esi keta oke na mbilite n'ọnwụ nke a pụrụ iche nke ndị ajọ omume ka anyị lee ya anya n'ụzọ dị otu a gị nwanne m nwoke nwanne m nwaanyị olee otu isi na-ahụ ọnwụ nke jizọs kraịst nwụrụ n'elu obe ahụhụ ahụ nke jizọs kraịst hụrụ n'elu obe olee otu iji na-ahụ ya makwara na onye a bụ nwatụrụ chineke nke bịara ibupụ mmehie nke ụwa ma ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa jụrụ jizọs kraịst dị ka ndị juu si wee jụ ya n'ihi gịnị a mụrụ jizọs kraịst n'ezinụlọ nke na-ejighị aka n'ezinụlọ ndị ogbenye ma alaeze chineke ọ bụrụ nke ndị ọgaranya ị gaara amatasị n'ụbọchị taa na mụ na gị ọ gaghị eru anyị aka chineke bụ onye na-achọ mweda ala n'obi chineke bụ onye obi ruru ala chineke nwere nghọta ma chọọ ka mkpụrụ obi ọbụla bụrụ nke azọpụtara ọ bụrụ na ọ bụ site n'ụlọ onye eze ka eji wepụta onye nzọpụta nke ụwa amaghị m ma mụ na gị gara abụ ndị ga-enwe nkwuwa okwu n'ụbọchị taa ma n'ihi ịdị umeala nke chineke nke ọkpara ya gosipụtara n'ụwa na obi ebere nke Chineke Jizọs Kraịst bịa nwụọ ọnwụ n'ihi anyị n'ihi mmadụ niile ma ndị ahụ Jizọs Kraịst si bịa n'ụwa achọghị ya n'ụbọchị taa ị bụ otu n'ime ndị ahụ na-achọghị iji okwu Jizọs Kraịst kpọrọ ihe ị bụ otu n'ime ndị ahụ ọ na-abụ ekwute okwu Chineke gasị ghara ya ka akpa dị ihe dị mkpa amaghị m ihe ọzọ dị mkpa na ndụ gị karịa ndụ ebighị ebi ịhụ na ụzọ ọ ga-esi wee mekọta mụ na gị ịhụ na ụzọ anyị ga-esi wee keta oke na mbilite n'ọnwụ nke ndị ajọ omume nke pụrụ iche ndị ahụ ga-ele jizọs kraịst anya ka ọ na-abịa n'ike na oke ebube wee tie mma kwara biko nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a ekwesịghị ịbụ oke gị o kwesịghị ịbụ oke m biko ka anyị lebara okwu anya ma chebara ya uche nara jizọs kraịst kpọọ ọnwụ nke ọ nwụrụ n'elu obe ihe nwee mwute n'ihi ntaramahụhụ nke onye ọdị ihe o mere n'ihi ndụ mụ na gị mgbe anyị na-aga njem n'ụzọ dị otu a mgbe anyị na-atụgharị nke a n'echiche nke obi anyị chineke ga-eme ka ikike nke mmụọ nsọ gbanwee anyị ka anyị wee bụrụ ndị a ga-azọpụta n'ikpeazụ ya dịrị gị otu a n'aha Jizọs emem mgbasa ozi eze nlewemchi imena n'ozi ọma nke ị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ka anyị akpọla ịbụ amụma ihe efu gee abụọ dị mma unu akpọla

n'ọnwanụ n'ọnwanụ ihe niile n'ọnwanụ ihe niile n'ọnwanụ ihe niile niile sesere ihe ọma ike n'ọnwanụ n'ọnwanụ ihe niile n'ọnwanụ ihe niile n'ọnwanụ ihe niile sesere ihe ọma ike unu agbọla unu agbọla ịbụ ihe efu unu unu unu ịgbarama ihe unu agbala ihe efu ndọrọmma ihe efu n'anwanụ n'anwanụ ihe niile ihe niile n'anwanụ ihe niile ihe ihe ihe ihe ọma ike n'anwanụ n'anwanụ ihe ihe ihe ihe ihe ihe ihe ihe niile n'onwe ọnụ unu agbala unu agbala ịbamama ihe ihe ihe ihe ọnụ ọnụ ezi enyi m ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m nke ozizi ọma na AWR na awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo anyị ekelela ndị nyere anyị abụọ ma n'ụbọchị nke taa jikwara otu aka na-ekele nwanne anyị nwoke James ụbọchị onye na-enyere anyị aka na-apịkọta ozi ọma nke anyị na-anụ n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke gọzie ma gọziekwa ndị gere ozi ọma nke taa n'aha Jizọs amen pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo